Ọnụ m ka m ji eli ife, ọnụ m ka m ji eli m ka m ji eli ife, m ka ka m ji eli ife. I eat with my mouth.